ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi na nwoke obichukwu na eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka niile gbara gburugburu ọ bụkwa na ngalaba nke naijiria site n'ime ụlọugweru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a Ka Chineke gozie ọdụ anyị n'ụbọchị nke taa, ka o wetara anyị amamihe, wetara anyị mkpughe pụrụ iche, tụkwasịkwa na ngọzi dị wee kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị. Amen. Na-ịga n'iru n'ụbọchị nke taa, anyị ga-elebanye anya n'akwụkwọ dịka Job dere, akwụkwọ Job isi nke mbụ amaokwu nke iri abụọ na abụọ akwụkwọ Job isi nke mbụ amaokwu nke iri abụọ na abụọ ọsị n'ihe a niile Job emehieghị o sighịkwa na Chineke mere ihe nzuzu ka Chineke were bere na ma gọziere anyị okwu nke a onye anyị ghọta pụrụ iche na ngọzi n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ gosi ha na ikwere ekwe gosi ha na ikwere ekwe na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na ụwa nke anya juputara jupụtara na ihe ihe dị iche iche ihe mberede dị iche iche na-eme mm, ọnwụ na mfu dị iche iche na-eme ụfọdụ si na ụbọchị anyị nọzi n'ime bụ chi bụọ anọ ọzọ ihe ndị a niile na-egosi anyị na ụwa nke anyị n'ime abụghị nke zuru oke kama ọ bụ nke na-ada agbago elu agbatu ala so n'ihe ndị a niile ga-eme ka anyị ghara ịtụkwasị obi n'ihe dị n'ụwa kama ka anyị maa na ihe ụwa bụ naanị mkpụmkpụ mgbe na nsogbu niile dị n'ụwa chineke na-egosi onwe onye kwesị ntụkwasị obi kwesịbigo oke n'ihi na mmadụ ụwa na-agharịpụ ihe bikwasịrị aka na-agharịpụ enwere ike ijide ihe taa echi abụzi na ijighi enwere ike ijide ego taa echi eburuzi onye dara ogbenye na-ayọ ndị afụgo m onye nwere ụmụ ọkankụ mgbe n'ikpeazụ onwezi nke oji abụgokwanụ ndị rụrụ ụlọ na okorobịa ha n'ụdị na mgbe ha ga-emezi agadi ka ha ebe ha bụzie ha ebe nchekwa na ebe ha ga-eti wee laa nka tutu ruo oge laa nka ha na agadi ha ulu ahụ bụrụ ihe akwaturu akwaturu ihe laa n'iyi na enweziri nsogbu karịziri ndị bi n'ime ụwa mana n'ime nsogbu a niile ọ bụrụ na enwe ntụkwasị obi ebe chineke nọ efu na nsogbu ya abịa ikuku ga-efuku ọkụ ga-agba ihe ndị egwu ya eme mana efu na onye nke kwere ekwe kwenyere na chineke ọ bụkwa ikwenye na ọgwụ maọbụ ikwenye na ego maọbụ ikwenye n'ihe ụmụ ihe a na-adapụ adapụ sọsọ onye nke kwere na chineke bụ nke na-akwụdosi ike akwọ nsọ mee ka anyị mara na ndị nke nọ na kraịst ndị nke kwenye na chineke na adịghị ugwu zayọn nke na-adịghị ewezuga n'ọnọdụ ha ugwu Zayon bụ obodo nke kwudosiri ike nke na-adịghị eweghapụ n'ọnọdụ ha ebe anyị kụrụ n'akwụkwọ Job anyị gụrụ naanị amaokwu nke ngwụcha ma ọ bụrụ na ibido na isi nke mbụ ya na amaokwu nke mbụ gwụrụ gbatawa ị ga-afụ ihe mbibi na ihe mberede na ihe ndakwasị dakwasịrị Job maka gịnị maka okwukwe ya n'ebe chineke nọ maka na okwukwe ya n'ebe okwu chineke nọ n'ihi na ọ bụ onye ezi omume n'ezie nye na ezinụlọ ya nke kpatara na chineke ji ewere anyị isi chineke ji jobu mmadụ efu were anyị isi ka anyị kwụsị ike na-eleba anya n'ime okwu a ka ihe a o wetara anyị mmụta pụrụ iche site na mmụọ nsọ n'omume na ịkparamagwa na-efu chineke n'anya na-efu mmadụ ibe ya n'anya na ndị agbata obi ya na ihe niile na ije ozi ya niile chineke ji ya were anyị isi ebe ekwensu nọ mụ na gị na-abụ n'ezinụlọ anyị na ngwuru anyị na agbata obi anyị n'obodo anyị ndị mmadụ ọ pụrụ ịsị na anyị nwabụ ndị nke kraịst ka na-arụ anyị aka ọjọọ ka ha na-ama anyị ikpe ka ha na-asị ọ bụrụ na etu a ka ndị ụka nwa si eme na ya bụghị onye ụka omume gị na omume mmụnwa omume anyị dị ka ndị nke kraịst ọ na-ekpọtara chineke ọ na-adọtara chineke mkpụrụ obi ka ọ na-akwụsasị ndị nke adọtara adọta lebanye anya n'ime ndụ gị ka anyị leba anya n'ime ndụ anyị n'ihi na Chineke chọrọ ka esi na ndụ anyị wee nweta ndụ ọzọ n'ihi na na ndụ Kraịst ka esi wee nweta ndị na-eso ụzọ ya na ụmụ ndị nke Kraịst ọzọ gasị na ndị nke kpọrọ ha ndị nke kwere ekwe ebe a wee na-egosi anyị na ndụ Job bụ ihe eji amadụ ekwensu wee nwaa ya ọnwụnwa ọbara dị na-emebisiri ihe nketa job niile na ihe niile bụ ihe job nwere job wee bụ onye nke dara mgbe maka gịnị maka mkpagbu niile nke dakwasara anyị na ihe ọjọọ niile nke dakwasara anyị ma n'ihe ndị a niile iji wee gosi gị mmadụ jobu jobu asịghị na chineke bụ onye nzuzu mana chineke amaghị eme mana chineke ikwulu ka ụfọdụ n'ime anyị na-emezi n'oge dị ugbu a ha akọduo Chineke dọkasị akwụkwọ nsọ mebisie afa ndị ụka na ndị nke na-eziri Chineke ozi ma ndị nke ndị amụma ya na ndị isi ụka maka gịnị maka ihe dakwasịrị ha ọ bụghị ihe dakwasị mmadụ onye aha akpọghepụzie ọnụ kwume ma nke ọma ma nke na ọmara ihe ndị a anaghị eweta otuto nye chineke ọ naghị eweta nkụzi nye ndị nke lekwasịrị anya n'ihi na ihe ọbụla nke ị na-agabiga ndị ọbụla nke ị na-ebi n'ụwa onwe ndị na-elere gị anya ịmụta ezi ihe na ọbụla ị na-akụzi ezi ihe ọ bụkwa na ajụ ihe ka ị na-akụzi o ndị sokwa na amụta ajọ ihe ahụ mana mata mata na mkpụrụ ọbụla ịkụrụ e n'ụwa ịkụrụ e nke ezigbo ịkụrụ e nke ajọ ị ga-adị ndụ ghọrọ n'ihi na mkpụrụ onye ọbụla kụrụ ka o ji aghọ ọ mma na ịkụrụ mkpụrụ ọma ka ị ghọta ezi mkpụrụ akụkwara nke ọjọọ n'ihi na mgbe ihe ọjọọ ga-abịa ịma mbụwa ibu ya job ekwulughị chineke ihe nwere ike ihe ndaba na-adabara mmadụ ọnwụwa bịa ọ dị ka ụwa ọbịago n'isi njedebe ma akwụkwọ nsọ mere ka anyị mara na onweghị ọnwụ ọbụla nke bịara gịnị nke na-abụghị nke na-abịara ndị niile nke kwere ekwe mana n'ime ọnwa a niile sị na chineke kwesịrị ntụkwasị obi onye na-agaghị ekwe ka anwa ahụ karịa ka amara ya dị ma karịa ka iye ebu n'ime ọnwa a niile kwa oge ewepụtara gị ụzọ mgbapụ ị ga-afụ ya na akwụkwọ ndị kọrịntịa nke mbụ amaokwu nke iri isi nke iri amaokwu nke iri na atọ n'ihe niile nke ị na-agabiga mata amata na chineke nyere nwe ụzọ mgbapụ n'ihe ndị a niile jub ekwuluhu chineke mata amata na ihe niile nke ị na-agabiga dị ka nwa nke chineke gosi ha na ikwere ekwe site n'okwu ọṅụṅụ, site n'ekpere gị site n'ịbụ abụ na ịṅụrị ọṅụ n'ihe niile nke na-agabiga site na akparamagwa ya ị ga-afụkwa na ị ga-akụta mkpụrụ obi nye chineke n'ihi na ọ bụ ụsọ naanị na-agabiga mkpagbu ahụ mgbe ị na-eme nke a ị ga-abụ ezi onye ọrụ nye chineke nyekwanye ndị nke na-elere gị anya ịga n'elu ma nke kachasị nke bụ na ị gaghị aga ije a niile naanị site na anụ arụ mmụọ nsọ nke chineke ga-edu gị ka eke mmụọ nsọ nke a ọ bụrụ na jizọs kraịst dịka enwe gị na nzọpụta gị ị na mgbe ihe ndị a niile ga-abịa mgbe iku mmiri a ga-abịa na mgbe ife mmiri a niile ihe niile a ịmana ga-akpụta gị ma ọ bụ na ị nwere jizọs kraịst dịka enwe gị na nzọpụta gị ọ ga-enye gị ike iji wee gabiga ọnwụnwa ndị a niile n'ihi o kwere nkwa ọ ga-emezu nkwa ọ bụla ịnabatabe dịka onye nwere nzọpụta hụlata isi n'ebe ọ bụla ugbu a ka ịnabata ya ka ị wee nwee ntọala nke pụrụ iche iji gbagide ọsọ wee ruo n'ọgwụgwụ ka ekpere chineke onye nwe anyị pụrụ ime ihe niile chukwu onye obi ebere dị ndị oru gị nda ndị nọ n'okwu gị gbaa ha ume ha ike lekwana ndị nke bịara ịnara jizọs kraịst dịka enwe ha na nzọpụta ka wee nwee ike iji wee gbaa ọsọ nke a na-enweghị mkpọbi ụkwụ maọbụ ịda ada debe afọ ha n'akwụkwọ nke ndụ kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụ ndị nke esosi ike ma gbagide ọsọ ruo ọgwụ dịka osi wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme gee mere nke a ekele dị chineke n'ihi na edebaba afọ gị n'akwụkwọ nke ndụ jidesi ike n'okwukwe kwudosi ike n'okwu nke chineke kwudosi ike n'ịhụnanya nke kraịst ị ga-afụ ọṅụ nke pụrụ iche site n'ugbu a wee ruo mgbe ebighị ebi n'aha aha jizọs kraịst bụ onye nwaanyị amen matani na olulu a abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee ajụjụ maọbụ akụkọ mgbaama ma mkparịta ụka pụrụ iche onu ga-enweta n'igwe okwu 00567199493 maọbụkwana 08132900111 ka udo nke chineke nke chasị udo dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen